iwe na nke eji n'ime ụlọ bụ ndị Igbo Amerịka ewetala ụlọ nkata maazị Austin ya bụkwa onye kapara onye na University. Onye ọzọ bụ Maazị Okechukwu Ụkachukwu. Daalụnụ ndị be anyị. Maazị Ejike Ọbasi ọka ga-abanyela anyị anyị na eke n'ụnụ unu bụ ndị ọma ndị Igbo eh, ọtụtụ n'ime unu na-ege ntị mgbe ncha maka okwu nke anyị na-ewetara unu nkata niile na ọbụbọ ka a na-akpa na ikoro anyị na-ekene unu maka nkwado nke unu na-akwado anyị na ọtụtụ alụ ma okwu nke unu na-atụnyekwala anyị na ya bụ eh, ebe unu na-enweta ozi ya bụ fesbuk anyị na-ekene unu nne na asị eh, jidenu ka unu ji onye nnu ya ka ọ nwanne ya solo anyị na-agbasa ozi a tata nkata anyị nwere ike anyị chọọ ịkpa riri nne maka na ọtụtụ ife melụ n'izu a bụ ife ada ama ama onye ọbụla bụ onye Igbo ekwesịghị ilofu ma ọ bụ ọ dị mma ka anyị elotie maka ndị be anyị si na onye amara ife gburu ya ife gburu ya mee ya na ọ bụ ugo nke be n'ọjị a na-akpọ Chinua ọkwa ya bụ onye na-asị na onye mma mgbe mmadụ ya mgbe na niile na-eme n'ala Igbo bụ ezigbo kwụsị aka ife megalụ n'ọnwa mee na ofu n'ime bụ nke bidolu na ụbọchị iri abụọ na ise ya bụ na mọnde nke gara aga gbasalụ 1963 na mee n'ọnwa mee ụbọchị nke iri abụọ na ise Nya bụ ụbọchị bụ ụbọchị nke ụbọchị ewepụtara bụ mbido otu a na-akpọ Organization of African Unity maazị fada ọkaigbo inwe ike ịkọwala ife gbasara OAU na mbido ya na ya bụ ụbọchị iri abụọ na ise n'ọnwa Mee 1963 ọ wee OAU ya bụ Organization of African Unity bụ ọgbakọ mba afrịka niile nke ehiwere iji leba anya obodo niile nọ n'afrịka enwe mmekọrịta pụrụ iche um, nwekwa ike nyere onwe ha aka ịdị na-elekọta e, ihe gbasara ọdịmma nke ndị mmadụ ọ bụrụ na anyị cheta na ihe a mere na mgbe ọnwa mee gbara abalị iri abụọ na ise n'afọ 1963 uh, ka e nwere ọgbakọ nke mbụ na Addis Ababa Ethiopia mana ọ ya wụ ọgbakọ mbọ ndị otu mba Afrịka na-enwe enwe uh, anyị nwere na Casablanca enwe na ndị nke akpọrọ na Monrovia oge President Tubman bụ onye isi obodo Monrovia mana nke a ndị ụfọdụ ndị awụ ndị bidoro na oge the 1950s mana 1963 mhm. a mgbe anyị jiri nwe hiwe uh, OAU na 1963 ahụrụ na ọtụtụ mba Afrịka E na anọrọla n'ọnọdụ nwere onwe dịka esi kọwa ya mgbe mhm. Sudan e na independence ha 1956 Ghana enwe independence 1957 Nigeria enwee 1960 Guinea Mali Senegal Ivory Coast tupu ri ndịka Egypt na Tunisia na Algeria ha enwekwala independence ndịke ha ya na ọgbakọ a ihe mere ejiri ikekwe ele anya ọtụtụ mmadụ anaghị aghọta ihe mere ejiri hiwe ya na Ethiopia maka na ebumnuche na nghọta ndị isi obodo mba Afrịka niile bụ na Ethiopia bụ naanị otu obodo anyị odoro anya n'oge ahụ na-enweghị e, ndị ịbịa na-achị ha ọchịchị nchigbu a na-akpọ kolonializm n'agbanyeghị mm-hmm. gbakwara mbọ mm-hmm. ọ bụrụ na anyị anya ihe na-eme taa ma ọ bụla dị ọnọdụ ejiri nweta ọchịchị nwere onwe mm-hmm. na mpaghara obodo dị iche iche e nwere n'Afrịka hmm. ihe dịka ndị anyị na-akpọ de francophone mm-hmm. ụdị ọnọdụ ha jiri nweta nnwere onwe na aka ha bịanyere n'akwụkwọ aghọtakwara na ha ka bụ ndị nọ n'agbụ n'ụzọ dị iche iche n'otu aka ahụ kwa ma ọbụladị ndị nke si na anglophone ndị ndị ka eji asụsụ oyibo ndị britan ya wụlike hmm. dịka Nigeria Ghana Gambia na Sierra Leone ị e bịaruo ndị dịka Liberia ha ewere anya chewa n'ụzọ Amerịka Mm-hmm. Ethiopia agwụla obodo a mara na o doro anya na enweghị mba ọzọ na-agwụghị mba Afrịka dịka mba Amerịka ma ọ mba Europe ga-abịa ịmanye aka na-arụrụ ihe a na-arụrụ mm-hmm. ọ ya wụ mbido Organization of African Unity ma ya anya ma ọ bụkwa na African uh, OAU Organization of African Unity anya aha ahụ azara aha ahụ enyere ha Organization of African Unity bụkwa na aha kwesịrị ọwụha aha kwesịrị wụ aha akpọrọ ya eguzoro ha hụwa aha eji akpọrọ iji gosi na ha nọ n'ọnọdụ ịrọpụta na iwepụta atụmatụ dị iche iche nke a ga-eji jikọ hmm. afrịka ha bụrụ otu mba otu mba ya bụ okwu gbasalụ afrịka obodo niile nọ n'afrịka ịgbakọ ọnụ bụrụ otu mba na-emekọ ife ọrụ dịka ndị isi ojii mhm. ebee ka atụmatụ afọ bido maka ọdụrọ nka agba okwu bido n'afrịka maka na ọ nwee ndị na-ekwu okwu na-asị ibe ndị bekee na-akpọ pan africanism mhm. ebee ka ya bụ okwu si bido okwu ịgbakọta ọnụ ebidogo n'afrịka hmm. n'eziokwu o bidoro na mpaghara ụwa dị iche iche ya wee ebe ndị pụtaziri bịa bụrụ ndị anyị na-akpọ the nationalist leaders gụrụ hmm. akwụkwọ pan africanism bidoro na amerịka Mm-hmm. mana ndị bidoro pan Africanism na amerịka abụghị dị ndị afrịka ndị mechaziri bụrụ ndị ịnọ ndọrọ ndọrọ anyị nwa nweta ọchịchị nwere onwe ndị dịka zik bụkwa mm-hmm. ndị bidoro ya bụ ndị a na ndị dịka Eric Williams mm-hmm. George Padmore Eric Williams wụ onye mechaziri bụrụ onye isi onye mbụ uh, onye isi obodo Trinidad na Tobago George Padmore Ah, mana tupu Eric Williams enwere ndị enwere dị ka eh, Marcus Garvey hmm. usoro bidoro ndị bidoro ihe a na-akpọ pan-africanism hmm. mana ka ahụ ndị abịara so ndị ụmụ afrịka ịgụrụ akwụkwọ na mahadum amerịka ndị a na-akpọ HBCU ya historical black colleges and universities ndị dịka Dr. Nnamdi Azikiwe gara skuul na Lincoln hmm. ọkwa ewu ndị nwetara atụmatụ mere mmadụ dịka Kwame Nkrumah jiri bịawa bịa ego akwụkwọ na Amerịka wụzi ndị mechakwara gawa London hmm. ọwụ na mmekọrịta dị n'etiti ndị a wụ ihe kpatara Pan-Africanism mechazie ruo London ka ahụ abụrụ ndị Pan-Africanism abụrụ ihe banyere na ndị a na-akpọ the Anglophone mana abịa nwee ka a na-akpọ the Negritude Movement hmm. nke ebidoro na France hmm. ya bụrụ ndị ndị dịka Leopold Senghor ndị ndị wepụtakwara atụmatụ ahụ abụrụkwa ụmụ afrịka jere ịgụ akwụkwọ na France ọ bụkwa ndị afrịka the diaspora africa hmm. ndị dịka France Fanon bụ ndị nyere aka rụpụta atụmatụ negritude a ndị ụmụ zi bịara ịgụ akwụkwọ agbanye ha n'ahụ hmm. ọ bụ site na echiche ndị a n'ihi na ebumnuche ndị a ha na-ahụ onwe ha dịka ndị afrịka ndị a ga-asị na ha nwere ebe ha siri pụta ọ bụ mm. ọchịchọ ebe ọchịchọ ntọala ha bụ ihe na-akwado ha ihe na-edu ha n'ihe niile ha na-eme ma ha mm. na-ahụzi ụmụ afrịka na-arịba ịgụ akwụkwọ ndị dịka leopold senghor ndị dịka zik ha ndị dịka kwame nkrumah ọ wepụtarala ha ohere ha na ha inwe mmekọrịta dị iche ndị a mm. ka ha gụchara akwụkwọ burula atụmatụ a bulata ya n'afrịka buru ọmụmụ ha buru anya ha ịsa mmiri na ihe ha mụtara bịa bido ihe a na-akpọ the nationalist movement nweta ọchịchị nwere onwe bido na nde 1940 bidozie kpọọ ọzọ gbakọ ndị ọzọ ndị nke e nwere ihe ka na Casablanca hmm. maazị oke ụkọchukwu onwe ibe inwe ike ịtụnye n'okwu a ka a e na-eme mbụ onwelu etunye bụ akụkọ afụ na atụmatụ a eh, maazị fada ọkaigbo wepụta si wee bụ uru n'ife na-eche Afrịka kịta ọ bara uru nke ukwuu ọ bara uru rinne maka na onye amara onye amara ebe enyila ozu na-ebido n'ọkpa ọ bụkwa nna nwata amara ihe gburu nna ya ife gburu nna ya egbuo ya ọ bụrụ na anyị na-anya na mba afrịka ọkacha ugbu a ya bụ African Organization of African Unity megolu baptizim gbanwee afa ha na-azakwazi African Union o nwere ihe o gosiri o gosiri na ife ife etoluo n'ebe ahịa abịaghị afọ ha eji mara o ji wee gbanwee afa ya ma ọ bụ o nwere ike ịbụ na agbanwere afa ka e wee gbanwee omume maka na ị na-anya n'Afrịka onye mara akụkọ a na onye a chọpụtara ya ga-asị kekwana ihe kpatara na o nwebe ihe dịka ịkpa ụbụbọ dị etu mana o gosiri ife ọ na-egosi mbụ na ndị bụ ndị Afrịka adọọlụ n'agha atọọlụ ntọ wee jee ebe ọzọ na ọ bụrụ ịdọọ n'agha ndị atọọlụ ntọ na be ha lee wee ụfọdụ ndị eji gbuo oru ụmụnne anyị ndị bu anyị ụzọ wee pụba pụwa olili ije na ife ha mụtalụ maka onye njenje ka onye isi awọ mma na ihe ha mụtara ebe ha jere na ihe ha fụrụ ebe ha jere na ha kwelụ okwu ahụ gwa ụmụnne ha ime ka ha malụ na ndị ya na ha nọ achọrọ ha ndụ abịarọ imezuru ha obodo ka ha zọba onwe ha hmm. mana nyawo ịdọ aka na ntị na etu esi bido ahụrụ etu esi mecha maka nne anya na ka Afrịka dị tata ọtụtụ mba dị n'Afrịka ịdị n'otu aha a na-ekwu maka afrịka ka bụ ife aka na-akpa lukwa taa hmm. ya ọlụ aka ga-alụ ụka nkụ ọ bụrụ na anyị ghọtara ife agwala anyị ma ọ bụ ndị tọrọ ntọala ife ha kwadoro ife galụ anyị ama agbanwe afa ma ọ bụgodị na agbanwe afa ife dị iche ga-adị mana tata hmm. ife wee dị mma dịkwa mkpa na ndị mmadụ ga-ege ntị nebanye anya malụ kedu ihe kpatalụ o ji wee dị mma na ịdị n'otu afrịka ka kwesịrị hmm. ekwesị ọ bụrụ na anyị cheta ndị wakporo anyị bịa ọchịchị nchigbu ma ndị bịara ori cheweje ọchịchị nchigbu na ife ha rapụrụ na etu ha si wee kee ana dị n'afrịka anyị anọrọ mgbe ekere elechana hmm. ka a ka a ga-esi wee mee bịazie bịa mee ka o si sọ ha na be anyị hmm. mba dị iche iche na-aza afa dị iche iche nwere baụndịrị dị iche iche ife kewasịrị ha abụrụ ka ndị bi ebe ahụ si nọdụ ọ bụrụ na nsị ka dị mhm. n'anya na ọ ka ha ji ime ha mere etu o si dịrị ha mma ịzụ afịa na etu o si mhm. dị ihe mma ike ife dị na be anyị ọ bụrụ na nne anya na ife dị ka ebe anyị nwa si a na-akpọ naijiria o nwere ebe na-aza naijiria tupu ndị ọchịchị nchigbu abịa mana ka ha bidoro o nwere ihe na-aza naijiria ha nwere ugwu awụsa ebe ha nọ nwekwa ọdịda nwekwa ọdịda anyanwụ ụzọ ebe ha nwekwara obodo ọzọ mana ọ ka o wee dịrị ha mma ka o wee dịrị ha mfe ka ha wee nwee ike iburu ife si n'ugwu Hausa na-enweghị e, e nsogbu budaluo na ebe a ga-etinye na mmiri ka ha ji mekọsịa ya ọnụ and ka o wee nyere ha aka iji wee hazie ọchịchị ha hmm. echiche ha bụrụ ka ọ ga-esi dịrị ndị ugwu mma dịrị ndị ọdịda mma echiche ha bụ kedu ka ọ ga-esi dịrị anyị nwa bụ ndị na-achị iwere ife hmm, hmm, nya ọ bụrụ na ndị Afrịka chọrọ ka anyị dị n'otu aha anyị nwa ga-eme ka anyị dị maka ndị bịa hazie obodo dịgasị n'afrịka emere afrịka ka ọ dị n'otu ha mere ya ka ọ dịrị ha nwa ya bụrụ ụdị nke anyụkọ mamịrị abụọ mm, maka na ọ dị mkpa na na aghọtalụ na ndị ọkwọnụ azụ nọ na mm, oke nọ na n'ụlọ gwalụ nke nọ n'ilo na azụ maka na dịka isi kwu na atụmatụ na izu ụmụnne anyị bụ ndị agba ebupụ n'oru site n'afrịka jee mba ụwa niile fana ndị ọcha bi binie efe ime ma alụfa ọfụma wee takịrị ụmụ ụmụ be anyị ka anyị na ndị ọcha na-eme na-agwafa na fa abụọkwanụ mba si na ọ bụrụ na afrịka chọọ iji tụnyagbo iwepụnyagbo aka enwe Ofe afrịka nọọ a ga-agbakọ aka wee jitue nyabụ enyi ọya bụ ife panafricanism so maazị eh, fada ọkaigbo ọdụka OAU bịa bụrụ nke mesị wee bụrụ au atụmatụ niile eji wee bido ya e nwere ike ịga asịfụ na fa e, mezuru dịka ifefa dere akwụkwọ bụ data ha ya bụ oau ozuru ka eme agmasị mba e, ihe kpatara ya ọtụtụ ihe kpatara ya nke hmm. mbụ bụ na dịka m si kwuo n'isi mbido na aha aha a kpọrọ ya OAU Organization of Africa mm-hmm. bụ aha ihe dịka ndị oyibo ga-asị ọ bụ temporary name mm-hmm. ọ bụghị aha ebu n'uche na ọ mm-hmm. ga-abụ aha ya mgbe niile maka bụ ihe a bụ mbido atụmatụ ịkọ Afrịka niile ọnụ mm. mana o teghị aka ebido atụmatụ a ihe mm. kpọrọ ya mgbe ahụ n'afọ 1963 oge ebido ihe ihe ọ na eyo kabụwere atụmatụ hmm. ọ bụghị na ehiwela ọgbakọ ịdị otu nke afrịka hmm. ọ ka bụ atụmatụ hmm. atụmatụ ahụ bịara ihe bidoro gbakasawa ya ọtụtụ ihe bidoro gbakasawa ya dị iche iche nke mbụ ozugbo ọtụtụ mba afrịka na-enwere onwe ha na banye n'ọchịchị nwere onwe abịa lewe anya hụ na mba ndị a na-akpọ ọ ọkacha frankofon west africa Hmm. nwere ụdị aka ha bịanyere maka iji nwere onwe ha site na obodo France hmm. nke mbụ bụ na France bịanyere aka na France bịanyere aka na ha agaghị enwe ụsụ ndị agha maka nchekwa obodo ha hmm. France ga na-echekwara ha obodo n'ọbụ mba France ga na-echekwara obodo ga na-echekwara ha obodo naanị mba abụọ na-abịanye aka n'akwụkwọ ahụ Guinea na Mali ndị nke ọzọ bịanyechara aka n'akwụkwọ ahụ ka ahụ otu hmm. nke ọzọ na ha ga na-akwụ ụgwọ atụ ụtụ iji kwụọ France ụgwọ ego hmm. n'ime France tinyere iji mepere ha obodo dịka ịrụrụ ha relwe na ịrụrụ ha ụlọ ọgwụ na ịrụrụ ha ụlọ akwụkwọ hmm. nke ọzọ na ha agbakọnyerozi <laughs> koko na ife ndị ọzọ mba France Zulu befa <laughs> ekwukọ nke ọzọ na ego ọbụla ha nwere ihe a na-akpọ foreign reserve ya wụ hmm. ego chikum ha dobere na mba ọzọ maka iji na-azụ ahịa n'ihe ndị ha chọrọ n'obodo gaa nọ na hmm. ụlọ akụ ndị France ọụ ndị France ga na-echekwa ya na-agwa ha ego ole ọ pụtara ọ bụrụ na ha achọọ iwere ego ji zụọ nzụ ahịa hepụ ụzọ tinye akwụkwọ ya na-akpọ application hmm. ya ha pụtara wụ na ihe na-akpọ bọjetị anọ budget two-year na ndị France bụ ndị ga-asị nke a kwesịrị ekwesị bụ nke ekwesịghị ekwesị na ya bụrụ na ị were ọnọdụ a webata ya hmm. na au ihe pụtara na mbọ niile ụmụ ihe ndị etinyere na atụmatụ OAU si ihe ndị ahụ anyị ga-eleba anya si na ọbịa n'ihu lekwa ebe anyị chọrọ ịnọ hmm. OAU enwe uh, ihe a na-akpọ intracontinental defense forces hmm. ọ gaghị ekwe omume ebe ọ bụ na ọtụtụ hmm. mba ndị so na OAU nwere ụdị nwere enweghị ndị agha zuru ezu nwekwa na hmm. atụmatụ na mbịanye aka ha bịanyere ha na France hmm. ka aha bụrụ otu ya <laughs> a na-ekwu a na n'afọ <laughs> na-ekwu okwu ihe gbasara ụlọ akụ ga-enyere mba Afrịka aka mmepe nke aha na-enwe isi ka ahụ otu ihe abịazie na ịbịakwanụ na ndịda Afrịka Southern afrịka. ọtụtụ hmm. obodo ndị dị na Southern Africa enwerebeghị e nwere onwe mbụ South Africa Namibia hmm. Mozambique Botswana Zambia ma ọ bụla naanị Zambia na Zimbabwe naanị Zambia hmm. gwara ndị nwetara inwere onwe ha n'oge karịcha ndị ka ọzọ Tanzania nọ na e, ọwụwa anyanwụ nke ahụ bụrụ otu ihe nke ọzọ ihe ọzọ gburu au e, abịawụrụ ndị a na-akpọ the Arab Africa ya bụ Egypt Hmm. tunisia uh, morocco na algeria hmm. libya esochaghị kama na libia ọtụmadụ mgbe gaddafi bịara weghara ọchịchị na libia ka ihe bịara gbanwe otu mana ka Libia ka gaddafi hụrụ ka ihe siri dịrị gaddafi nọkata jiri iwe bịa sonye ndị Organization of Islamic Conference hmm. ozi mgba gaddafi lọghachitere bịa hụ na ma dị obodo ndị afrịka nọ na uh, oic uh, anaghị enweta ugwu ruru ha ka o jiri gbaa akọwakpa ha ọzọ laghachite afrịka bịakwuo eziokwu si ka anyị e lebatụ anya ọzọ n'ihe ahụ bụ isi ihe bụ isiokwu ejiri hime atụmatụ OAU ozi hmm. oge ahụ ka ejiri nwee ike bịakwuo okwu AU Union hmm. mana o nwere ihe ọzọ m chọrọ ịrụtụ aka agbụrụ ndị Arab Afrịka ndị a dịka Ijipt nwere ihe ji ha dịka ebe odudu ikpere hmm. dimkpa n'ụkwụ maka na Ijipt jere oge a na-enwe the Suez Canal Egypt nwere nsogbu ji ụgwọ karịrị akarị ike na Britain chere kwụọrọ ha ụgwọ ahụ wee ghara hmm. Suez Canal hmm. bịazie ihe ọzọ Egypt Britain mere ka Egypt ka Britain na-ahapụ Egypt ha ewere osimiri Nile hmm. nyefee Egypt n'aka Egypt rụzie ndị mana ịbịa na mmiri na-asọ asọ na-asọbata na osimiri Nile ihe Egypt na-ewepụta erughị ihe ruru pasentị asaa hmm. obodo ubu isi mmiri hmm. river Nile osimiri Nile bụ Ethiopia hmm, na ihe ọ pụtara bụ na atụmatụ niile a na-eme na OAU ma ọ bụla n'ihe ihe gbasara na-akpọ food security ya nchekwa obodo na oriri na ihe gbasara energy Egypt anaghị anabata atụmatụ ndị a Hmm. n'ihi na ebe ihe niile abụghị ihibere isi bụ na osimiri na ya hmm. enwere ọtụtụ ihe anyị na-ebitubeghị aka wee ihe mere ji oruhu ihe ozuru ka ọkụ ibe akọwa na ya bụ OAU bịa na ọzịa mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ <laughs> maka na ọ dị mkpa kpata na-akpa maka na 1963 ka ebidoro OAU hmm. o wee 1966 bụ Mee 29 nsogbu wee daa na um, mba Naijiria, mm-hmm. nke ọtụtụ n'ime unu ndị na-ege anyị ntị ike ndị ụfọdụ gbanitegoro ga-ama ife ọ bụ na ọ bụ mbọsị afọ ka ndị Fulani na ndị nọ n'ugwu dakporo ndị Igbo na ndị fọma Eastern Region ya bụ ndị niile bi na ọwụwa anyanwụ nke Naijiria, ndị Ibibio ndị Ogoja ndị Efik ndị Anam na ndị Ijọ tụmadụ ndị Igbo bi n'ugwu wee bido sụbafa onye ndị ebele isi ndị egburu mma ndị agbawara ụmụ nwanyị afọ wepụta nwa kurie emesịa ife dịka mmadụ 50 eh, narị ise eh, ivelu 50,000 tọgbọlụ kedu ife OAU melụ ịfụ na ya bụ ogbugbu nke egburu ndị a na-egbu ndị mba Afrịka bụ ndị nọ na ọwụwa anyanwụ naijiria mgbe afọ kedu ifefa mere onwero onweghị ha mere ihe mere ọ na-enweghị ihe ha ga-eme maka na ọ dị mkpa na ịjụrụ ajụjụ a hmm. ọ dịkwanụ mma na ihe gbasara OAU bịara e dubata anyị n'ihe gbasara naijiria na biafra bịakwana hmm. ihe anyị nọ n'elu ya hmm. taa a na-eme mmemme icheta biafra na naijiria ụfọdụ ndị na-asị o na ọtụtụ ndị political analist political sayentist na-asị na ihe mere igburu OAU bụ mgbe OAU na-enweghị ike ileba anya nye aka gbochie agha ndị a abidoro na-alụ dịka nke Naijiria dịka nke Congo dịka nke Angola amasị ndị mmadụ ọ bụrụ ya wụ ihe isiokwu ihe ndị a m kwụsara n'isi mbido nso nso a m okwu bụ ihe kpatara OAU OAU enwero nku OAU abụba hmm. OAU ya enweghị ike ilebafu anya n'ihe ndị a ọtụtụ ihe ezirinụ hmm. na nkewasị ndị a enwere nyọpụtara na ịbịa na OAU Organization of African Unity nyọpụtara na ị na-ele ndị francophone ihu chere ha na France ndị dịka Felix of boigny ihu ha nọ n'ibe France ị na-ele the Arab Africa ihu ha nọ na Middle East hmm. ị na-ele the Anglophone Africa ha bịa bụrụ ndị ike gwụrụ n'ihe niile Mm-hmm. mba Britain mm-hmm. ị na-elizikwana ndị nọ na Southern Africa ha bụ mmadụ ole ma ole ka na-azọ ka ha nwere onwe ha na ihe ọzọ abịa bụrụ na ndị nọ na ndị ugwu Naijiria mm. ahụzie adị ike nọ na OAU bịa mm. mmanya aka na ya dọbata ndị Arab afrịka ka ha bịa nyere ha aka site n'igosi ha hmm. na ọ bụrụ na unu nyere anyị aka n'ihi na anyị na unu so n'otu okpukperechi hmm. ihe a ọ bụrụzie ihe gbasara religion hmm. ọ ihe kpatara na mgbe e bidoro lụwa agha Naijiria na Biafra ichetara na ndị na oge Naijiria gara gote fighter bombers n'aka ndị Russia onweghị naijirian pilot nwere ike ndị na-akwọ ụgbọelu na ndị agha Naijiria nwere ike ifewuli fighter bomber nwere ike ifere ha fighter bọmba ahụ n'ihi na ha ahụ bụ oge Gamal Abdurrahman eh, Gamal mm-hmm. na-ekwu okwu bụ onye igberela Ijipt lewe ha anya ya na-akpọ Arab onye ọ na-akpọ the the Arab socialism mm-hmm. were mba Ijipt na mba Arab ndị ọzọ duru ha ha abịa nwee mmekọ ha na Russia mm. so ngwa agha Ijipt na-egobata na Ijipt mgbe ahụ mm-hmm. na Russia Mhm. ọ pụtara na ndị nwere mmụta ihe gbasara ngwa agha ndị Rọshia bụ ndị Ijipt ndị Ijipt ndị gọvanọ na Murtala Mohammed Murtala Mohammed enye gọvanọ ntụziaka si jee kpọta ndị Ijipt dee hmm. ihe zipụ ndị oji ga gwa ndị Ijipt si na ihe awụ ọgụ iji hiwe ihe ahụ nna anyị maka na Osman Fodio ebe mbụ ọ gara akwụkwọ na Cairo hmm. ebe ahụ ka ọ gụrụ akwụkwọ ebe ahụ ka o soro join ya the Muslim Brotherhood mhm. Hmm. mere ha jiri bịa sonye n'ịlụ ọgụ a so ihe anyị na-akọwa ihe a bụ na ihe mere OAU na-enweghị ike ileba ihe ndị anya OAU enwere ihe ya nwere ike maka na OAU enweghị mkpụkọ hmm. enweghị abụba ha enweghị mkpụ hmm. ọnọdụ ka na aka e n'ofe mhm. ọbụ mhm. ka ị na-ekwu ndị Ijipt na-efu fere ugbo ofesi Rọshia ka esi wee kpọtakwa ndị ọtụtụ n'ime anyị ma nọ ndị a na-akpọ ndị gwodogwodo isi Mali sitere na futa jelon na futatoro ehe na nigeria. Hmm. wee bịa wee soro na ndị ọnụọna ndị ọgụ ọnụọna na ana Biafra mgbe afọ maazị ụkọchukwu onwe ife ị ga-atụ ya na nkata maka na ịfụfụ ka si aga na ọkwa ya ka o ji adị mkpa ka Igbo ka anyị saa n'anya malụ ebe mmiri si aba opi ụgbọgụrụ ya ka anyị ghara ịdị na-ese n'elu okwu maka ọtụtụ ife anyị na-ekwu n'ikoro bụ anyị na-elu neda anya ọfụma ka a mara ebe ya bụ mmiri si weba n'opi ụgbọ ise ise n'enu okwu awụrụ ife dị mma mana ihe nke na-ewute kịta bụ na anyị na-ese n'enu ego <laughs> na-azazi eselu n'enu ego maka ego na-ekwuzi ife m na-anụ na mgbede a ama m na ọtụtụ na-ege anyị ntị ma ndị ga-ege ntị na-emesịa ihe a ga-amasị ha maka ụfọdụ ọtụtụ n'ife anyị na-akpa awụrụ ife a na-akụzi na mahadum nke eji mm. akụzi ya na obere ụlọ akwụkwọ mm. ihe a bụ ihe ọ ga-abụ onye ọ dị mkpa ojejiri aka chọọ mana o kwesịrị ka a na-akụzi ihe dị etu a akwụkwọ dị maka na onye mụta ọmalụ onye malụzi asụ ọsọ n'ikwe ọ marakwa na-asụ mba fenye isi n'ọhịa ife gbasata OAU mmụta bụ na OAU etolubeghị mgbe ihe na-eme na Biafra ihe na-eme Naijiria belụ eji wee nwee nkewa Biafra ọ bụ na aka ha tinyere na ya wee okoro etogho eto wee bụrụ hmm. ya na ya mana ugbu a e, ife na-afụkwa bụ na ụdị ife ahụ mere oge ahụ ife anyị na-ekwu ndị si futa toro futa jelon ndị si ijipt ndị si ebe ọzọ wee gbata ịbịa tinye aka n'ife a gbasara ha bụ ife na-eme na maka na ha chi maka na ha che na ha nwere nketa maọbụ na ndị agwa ụmụnne ha ma na ha ya agbakọ ọnụ wee megbuo ndị ọzọ ha chebụ ndị isi ebe ọzọ mhm. ọkwa n'afrịka ka anyị ncha nọ mmadụ niile nọ n'ofu ụgbọ igburu mmiri na-abanye n'ụgbọ ụgbọ kpuo orie mụ na gị mmiri erie mụ na gị ị anya kịta ihe na-eme na naijiria anyị kpalịa n'oge gara aga ndị sikwa ụzọ ebe futatoro ndị si ụzọ chad ma gafee chad ma ndị si ụzọ mali ndị fulani na-abata ọ bụrụ na ị gaa akụkọ akọ na naijiria tata anyị nwa na-ekwu maka emeka etu esi e buru ọtụtụ na-ebuda ọdịda anyanwụ ị na-anya anya na ya wụ um, mgbago ugwu e, ịfụ ife na-eme na Kaduna na taa na-egburu ife dịka iri asaa mmadụ iri asaa a na-enyi hmm. na-ebugharị ozu kedu ndị gburu ha asị nọ ndị ọwụwụ ndị ha na-akpọ ya n'oyibo si nọ um, na m ife akpọ ya mana ife a na-ekwu akọwa ahụ na ndị ahụ ndị ọchọnga n'oku hmm. mụrụ onye nwere ike ịkọwa ebe ha si kedu hmm. iwe ha karịa ife gbasatalụ ịkpọ isi na ụdị ụka etu a ga-esi wee ka ewezụga nke ahụ o nwere ihe ị ga-asị na ọnya bụ nsogbu ọ bụrụ agụụ na-agụ ha ọ bụrụ na o nwere ife mmadụ mere ha ha na-aja ọgụ ma ọ bụ na ewuli ewu ha ma ọ na-ewere ọkụkọ ha ma ọ na ezuru ife ha nọ na ha ife na ụmụnne ha ndị ha na ha na-asụ ofu asụsụ wụrụ ndị nọ n'ofu mba aha a na-akpọ Naijiria na ha ọma masịrị ha na ha na-ekpelu Chineke ọzọ karịa nke ha na-eme ya bụ ife wee wụrụ ife na-eme tata nya ya bụ ọgụ iche na-anụrụ ha na-akpọ ndị si ha si na ụmụnne ha ịbịa nye aka memina ndị nọ na ọwụwa anyanwụ ịfụrụ na amaka alụta na mmanụ ha kpatara na nkụ ahụ ahụ no mba okwu ikwu ọ dị ka maka na ọ dị mkpa na ọtụtụ n'ime anyị ghọtara na ifugofu na mgbe ndị Igbo na-ene anya na-asị kedu ndị ga-enyere anyị aka ma ọ bụ ndị mba au ma ọ bụ ndị mba Amerịka ma ọ bụ ndị mba Britain ma ọ bụ ndị mba France ya anya azụ ee akafa dịkwa na-enye nsogbu a ana mgbe gara aga fapụtara akwụ so na kịta abụrụ mgbe anyị ga-ewelu uche na ntụkwasị obi anyị tinye n'aka onye ọzọ ma ọ n'aka mba obodo ọzọ maka na ofu ife mma melụ na mgbe a nụrụ ọgụ nke Naijiria na Biafra na OAU onye isi OAU mgbe afọ bụ Heli Selesi ebe 68 nọ na-asị na ya kwado nnọọ ife Gowon kwuru na Gowon si na ife anụnwa bụ ife dịlụ nnọọ eh, mba Naijiria onye atụghị n'ọnụ n'ọgụ nwanne na nwanne mana ka eke unu ga-esi na-anụzi ọgụ nwanne na nwanne efu ka nwanne na-apịgbu nwanne ibie na-akafe agụ ụmụaka afrịka na-anwụ ọbịa bụ mgbe afọ ka OAU na-asị si na ofu ifefa ji wee ọnụ ka afụ na ajụ ife emezi na afrịka ka ha fụ na ndị eh, ọchịchị nchigbu na afasepụlụ aka n'afrịka na ndị afrịka nwere onwefa nwee ike na-ahazi onwefa etu ọbụla mana nke afọ dịlụ maka gowan na 1967 mgbe o buru agha wee tụọ alụ ndị Biafra ọ gbalụ mbọ fụ na ọ nwụrụ mba Afrịka ndị ọzọ kwadolu Biafra bụ gowan bụkwa onye isi ala mgbe nyabụ o na ndị na-achị achị mgbe eji wee mee ogbugbu nke izizi bụ jenosaịdị nke Biafra bidoro na Mee 29 mee sịa ọpụtakwa ọzọ Julaị 29 septemba 29 ọktoba 29 onwere onye ọbụla enwe ike ịtụ aka asị na ekpere ikpe maa ya ikpe maka ogbugbu afọ egburu ndị Igbo na ndị si na e, ọwụwa anyanwụ n'oge ka oge afọ maazị Okigbo n'ihi na nke ahụ abụghị nke mbụ a na-egbu ndị Igbo Naijiria, n'afọ ole ma ole gara aga 2007 uh, ndị US Peace Corps alumni hmm. rụrụ ọrụ Naijiria kpọrọ m mbịa usoro ahụ ya bụ 2017 ya bụ 50 years ya bụ mgbe ihe gbasara hmm. ọgụ Biafra ruru na hmm. mbido ọgụ Biafra ruru afọ iri ise ha si m kwuora ha okwu nkwu ihe gbasara art ma ma nye nkụzi ihe gbasara ihe mkpọrọ art and national development the Nigerian experience in perspective tupu ma gaa n'ihu ma kọwara ha ihe merenụ na sị na ndị si na ihe kpatara ejiri gbuwe ndị Igbo n'ugwu n'oge 1966 bụ ahụ nzọọgwụ na ndị otu ya mere ihe m na-achọ ịjụ ndị ahụ kedụkwara ihe kpatara ogbugbu egburu ndị Igbo n'afọ 1963 n'afọ 1965 na Kano Kaduna na Far ndị ọzọ n'afọ 1959 mhm. n'afọ 1957 Mm-hmm. even n'afọ 1948 mm-hmm. and 1954 <laughs> mm, mm, na 1954 na enwere ọtụtụ a na-ahị mana a na-asị na egburu ndị Igbo egburu ndị Igbo ọ bụrụkwa naanị ndị Igbo kama na ihe mere nụ na ndị niile si na ọwụwa anyanwụ Naijiria ije n'ugwu ya na-akpọ ha ọnyamiri mebe mm-hmm. onye Igbo mebe onye Ibibio mebe onye Ijọ mebe onye Ana mebe onye Kalabari mebe onye Efik ịwụ anyamiri ihe so m na-ajụsi ọ bụrụ na a na-asị na ihe kpatara eji gbuwa ndị Igbo n'aha ee na ha jere mee ka ugbuo e, ndị ugwu kedụkwanụ maka ogbugbu ndị egburu hmm. tupu even ndị ka emedụrụ tupu enwe independence hmm. nwere m onye mana ajụjụ e jụrụ si o nwere onye a mara ikpe nwere onye ejidere ihe m jiri kọwaa akụkọ ahụ na ọ bụrụ naanị ma nwere onye ejidere n'afọ 1966 na 1967 ihe ga-ajụ ruo na 1948 o nwere onye amara ikpe mm-hmm. ya bụ mgbe ndị mgbe ndị ọchịchị nchigbu na ya ya bido ori mgbe ndị Britain ọkụ a bido ori mgbe ndị Britain nọ ya gburugburu gburu bubata na 1966 o nwere onye amara ikpe mm-hmm. ọ nọghị n'ukwu akwụkwọ nwa ebe dere ya mm-hmm. there's no record mm-hmm. ọ ma ndị na-agụ law na legal history banye jee leba anya na judicial history nke Nigeria enwe ebe e ebe edere na enwere ebe ebe ehimara ụlọ ikpe ma e wetara ihe gbasara ogbugbe egburu ndị isi n'ọwụwa anyanwụ na mm. mpaghara Naijiria dị iche iche mm. n'oge niile a ebe a mara mmadụ ikpe ọ bụrụ na amaghị ha ikpe oge briten ka na-achị ọ bụrụ na amaghị ihe ikpe mgbe ihe mgbe a ka si na naijiria ka dị n'otu hmm. kedu ka a ga-esi maghị kpọpụta ndị mmadụ kpee ha ikpe kpukpuo ha na nga maka ihe ha mere kedukwanụ ka ọ ga-esi ekwe omume ọ bụ na ndị ebe o doro anya na ndị sokwa na-eme ihe ahụ bụ ndị agha naijiria yi efe agha naijiria hmm. hmm. onye ka a ga-ama ikpe ịma na ife ya ikwuru maka isi na ndị tile aka na ya bụ ife bụ ndị agha ndị naijiria ọ nakwa na sie onye ọbụla elofuna na mgbe ndị e, mba briten bịalụ anyị na ọkwa ụdị agha afọ kafa bukwa wee bịa igbu mmadụ itili mm. obodo ọtụtụ n'ime ndị be agha amara ọ na mgba kafa ji wee jitụ anyị ya gburu mmadụ ya bụ frontier force ife misi wee bụrụ ọrịa bụ part of Nigeria ee ya na ndị West African Frontier Force afọ eji wee weta ọchịchị nchigbu be anyị na ọkwọ n'ife nyaba West African Frontier Force mesi bụrụ part of Nigerian Army ya na inekwa anya ifu na ọlụ eji e ndị amị na ndị uwe ojii alụ na mba naijiria bụrụ iji ịgwa mbọ fụ na ebidolo agbadolo onye ọbụla okwu n'isi na o nwere onye kunilu n'ofe ndị ọchịchị na-achị achị gba afọ ife ọbụla fa kwuru n'ebe akụ nke ọzọ ka m tinyekwu ihe ahụ ọnụ maka ị na-ekwu hmm. West African Frontier Force hmm. West African Frontier Force bụ ihe a na-akpọ the Colonial Army nke ahụ mere nke mbụ bụ ndị agha Britain hmm. bụ ndị ejiri hibe ya hmm. mana ịbịa na Naijiria n'onwe ya ndị ejiri hibe ndị agha Naijiria tupu enwee Naijiria ndị ejiri hibe colonial military or colonial force n'ebe ugwu tupu enwee amalgamation 1940 1940 hmm. o nwere ndị ọ bụ nkọwa ya maka na ihe a anaghị edo ndị mmadụ anya na chetakwa na mgbe Usman Danfodio bidoro ma ọ lọtara mgbe o gachara akwụkwọ na Ijipt gaa Saudi Arabia bịa mụta ihe gbasara the Salafist Islam Wahabism. Hmm. ebumnuche ya bụ na ọ ga-abịa laghachite Naijiria bịa webata okpukpere alakụba nke ebumnuche ya ga-adị ka nke Saudi Arabia hmm. maka na eh, okpukpere alakụba e nwere na Naijiria na West Africa niile bụ ihe a na-akpọ Sufism hmm. ọ bụ ihe kpatara o jiri bido agha jihad mana burukwa n'uche na mgbe o bidoro agha jihad tupu ya ebido agha jihad ọtụtụ mpaghara ugwu niile bụ ndị alakụba hmm. n'eziokwu eziokwu eh, emirate ịkacha ibe ya ma ịhapụ the emirate of Khartoum na ịhapụ the emirate of Cairo na hmm. emirate nke Borno hmm. mana bido ihe a na-akpọ ibido ihima ihe a na-akpọ the Sokoto Caliphate ya o nwere a jihadist army na-alụrụ ya ọgụ na-ebu agha na-ebuso ebe niile mhm. na-ehiwazi emiazi ndị nọ n'okpuru ya mana mgbe ndị briten bịara ịbatara ihe ndị briten mere wụ na ha ejeghị ijeje kpụsasịa ndị jihadi amị uh, Usman dan Fodio mm. ehiwere na Sokoto Kalif ya mm. mere wụ na ha weghara ndị jihadi amị ahụ mhm. webata ha n'okpuru the colonial army mm. maka na chetakwa na ihe a na-ekwu okwu ihe a bụ ya na-akpọ indirect rule mm-hmm. Britain banyere bịanyere aka n'akwụkwọ ha na ndị na-achị na obodo ugwu si ka ọ dị ka ọnọdụ um, ọkụkọ na onye nwe ya mm. unu akparala m nri onye nwe m akparala m nri agaghị m ejere ya ọrụ mm-hmm. don't meddle with my system and I will not meddle with your system and will work together ihe ọ pụtara bụziri na ọwụ the sultan mm. bụ onye ọ nọ n'aka ịdị na-akpọpụta ndị ga-abịa isonye n'agha ndị colonial uh, forces mm-hmm. mana ka ọ na-akpọbata ụmụ afọ ndị ugwu ndị a ga-etinye ka ha na-esonye na the colonial army ihe a na-etinye ha n'isi abụghị na ha na-eji ichekwa obodo Naijiria ha na-etinye ha n'isi na ha bụkwa jihadi army ya pụtara mm-hmm. na onye ugwu ọbụla ma ọbụla dị mgbe Naijiria nwere nwetara nwere onwe mm-hmm. onye ugwu ọbụla nọ n'agha ịnọ na Eh, otu ah, ọrụ ah, eh, ọchịagha ndị Naijiria first allegiance ebe nrube isi ya mbụ nọ abụghị na the Nigerian state ebe nrube isi ya mbụ nọ n'ebe the Sultan nọ mm-hmm. ihe ọ pụtara wụ na ile the Nigerian Armed Forces ka ndị si na ndịda na-ahụ onwe ha dịka ndị ehiwere iji chekwa obodo Naijiria mm. ndị n'ugwu na-ahụ onwe ha dịka ndị nwere ọrụ pụrụ iche ime n'ihu ịhụ na mm-hmm. Naijiria niile bụrụla ala ndị Alakụba mm-hmm. Hmm. Ah, enwere hmm. ndị isi ụgbọ na-abụ mhm. si na ha na-eje otu ebe onye hmm. nke ọzọ chere ihu na ọdịda anyanwụ onye nke ọzọ chee ihu na uh, mbido mbido anyanwụ ọ dịghị ka ha na-abụghị ruo ofu ebe mba maka na ife i kwuru bụ ofu ife ọtụtụ ndị mmadụ na-afụ na mba Naijiria na ebe ọbụla kịta dịka onye isi ala nọ na-achị Naijiria kịta bụ Eh, Muhammadu Buhari na ndị ọrọpụta nọ na ọchịchị n'isi ndị uwe ojii maọbụ ndị amị bụ ụmụnne ya ndị ugwu ọ bụrụkwa naanị ụmụnne ya ndị ugwu mana ha bụ ndị Fulani ha bụ ndị Alakụba <laughs> ee nke dịka nke bụ nke dịka nwanne ya bụrụ na ịbịa na mba steeti ọbụla na ebe a na-etinyekarị ndị isi bụ kọmishọna ọf polisi agba mbọ fụ na ndị niile nọ na ala Igbo bụ ndị ugwu ndị niile nọ n'isi kantonment niile ya bụ ọgbakọ barak ebe ngwa agha na ndị amị nọga na bụ ndị ugwu ezi ozi Naijiria biko wetanụ ndị ga-eje n'ọgụ na Liberia ma ọ dozie obodo na Ivory Coast na Sierra Leone ma ọ na mba ụwa ebe agha anụ ọgụ ma ọ bụ asị na ndị oduchiegbu Boko Haram esuna achọba ndị abụrọ ndị ugwu ndị jụle ọnwụ ka ama nọva ya anwụ iti ife nji ekwu ife a bụ na ọ nwere akụkọ pụta afọ na izu a wee na-ekwu na ndị na-achị ala Igbo bụ ndị gọvanọ na ndị inspektọ poli onye na-afụ maka polisi niile na Naijiria esi e wee nwee nghọta na a ga-ewetazi ifefa na-akpọ kọmuniti polisi iwebata ya n'ala Igbo dịka etu ndị Igbo si chọọ amanụ na anụ maka aka kedu ifuru anụrụ m nyawa akụkọ na-akpachalụ uche na-akapịa na nyawa isi uh, nsị isi isi mana ọ dịkwazie ka nghọtafie fi ya na ndị ndị isi polisi si na ọha ma bụ ndị ya eweta ndị agha ahaziri etu a ga-esi wee chee ndị ndị Igbo mana ndị gọvanọ chere ife ha kwuru uwu na ọha ya ahazi ewepụta ndị ọrụ nyezie ndị polisi ka ha kụzielu ha mụnwa ife na-agba mụgharị iwu kedu ife gbasara agboro n'obodo ọ bụrụ na ụnụ chọrọ ndị ga-echere ụnụ bụ ụnụ kedu ihe ụnụ na-ayọ ndị ji ọrụ n'aka sentral gọọmenti nyegoro nyawa ọrụ ịlụ enwere ike ịrụ ya amarọ ka esi alụ isi ka unu welụkwa ndị unu chọrọ ka ha nyere ụnụ aka n'ihi na ha nwere ebumnuche ha tinye n'okpuru ndị a mara alụ ha kụzielu ha etu ha ga esilụ lụ aghọtaghị m okwere m ghọta mana ka ọ bụrụ na ọ nwere ife ha ma m nwa amara. mana nghọtafi a na-enwe abụrụ maka na ife ekwula asara anya nọ ife etu a ụkọchukwu ọkaigbo sigbekwu ya onye a chọrọ ịrụ ọrụ onye a chọrọ ife ime ife ahụ onye amaghị ife ọ na-eme na-achọrọ ime ya ngwa ọrịa ya na ya na-anụ ọgụ oge oghọtafi ya wee ife ama ụma wee kee akparakwa ya echi si na-edozikwana aghọtafikwa ọzọ oge unu ya eji wee ghọtazie onwe unu ife dịka arọ arọ iri ya gaana mmiri abanyego n'okpopi ụgbọgụ mm-hmm. e, nke ọzọ bụrụ na kedu maka ụmụnne anyị ndị nọ na ọdịda anyanwụ mm. onye ka ha zigara ndị amoteku ka ha kụziere ha ka esi arụ ya mm-hmm. kedu maka ndị Niger Delta ụmụnne anyị dị naijiria onye ka ha zigara ndị nke ha ka ha kụziere ha ka esi arụ ọrụ mm-hmm. kedu ụdị ihe ndị uwe ojii naijiria nwere onye fula n'isi ga-akụziri ụmụ Igbo maka nchekwa obodo ala Igbo <laughs> ọ bụ na ebumnuche ha bụ iweghara obodo anyị iweghara ala anyị chekwala ya n'echiche ihe na-ajụ bụ kedu ka ndị Igbo rọpụtara maka nchekwa obodo Igbo ga-esi na mmadụ na ịkpọrọ onye ọrụ ngụ ọrụ si bịa rụọra gị ọrụ n'ụlọ na ịkpọrọ mmadụ ọrụ si bịa rụọra anụmanụ ihe na-ekwu maazị Odeluga na ịkpọbatara mmadụ n'ụlọ gị si bịa rụọra gị ọrụ hmm. olee nwunye gị tụọ ya ime hmm. ị kpọrọzie ada gị nwaanyị kponyekwazi ya chibi ka o lekọtara gị anya ọ bụ na ife adịghị eme gị ị na-eme ife aịbụ oyiri maka ya maka na ama nọ mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ anyị mhm. abịasị na anyị nọkọ ọnụ a na-eme ife iche iche maka na ife gbasalụ nchekwa obodo na ilu elu ugwu ndị a na-akpọ ndị kolonial polis ya bụ ndị kọtụma n'ogbe eh, ndị Britain nọ ka na-eche nche akpọfa sharia polis mgbe e nwere sharias mhm. mana ndị si na emes of nemes palet so na the califate kipụlụ debelụ ọchịchị fa niile ka ọ dị ka ọ dị ka ọ dị na mbụ ewezie e afọ a na-emezi a na-agbanwe na-agụghị afa mana abịa na ndịda anyanwụ na-abịa na ọwụwa anyanwụ ma ọ bụ na ọdịda anyanwụ enwee na ụdị na a ga-enwe polisi mana ndị ụmụnne anyị nọ n'ọdịda anyanwụ wee fefe ghọta na ndị ndị ilo gbara gburugburu na-eme gịnị na-eche ndụ ya fagbaa izu kechie si na ekebaghị esi befa kedu ife na-atụ igbo egwu ka anyị kwuo ya kedu ife na-atụ igbo egwu anyị ga-eji ghara ịma ka anyị si echekwa obodo anyị ọ bụrụkwa ịgwa ijekwazịa ee eh, na-asị ndị uwe ojii anyị fugolu na okwerofame fanwa ada ata abụọ anyị n'ụkwụ fana ata abụọ anyị n'iru kedu ife anyị ejije ka anyị na gbaba izu gị na onye gị na ya ada eji ofu ụzọ na-agba izu unu gbasikwa izu ọ gakwa ehe maka na nke anyị ji kọlụ bụ na ejikpali ejikpa mana emesịa ọ kọmishọna polis gị ịghọtago so kedu ife Igbo kwesịrị ime ah, ezigbo ajụjụ ka m bido ka mbido maka na ka anyị na-ekwu maka ife izu ka anyị na-ekwu maka ihe izu ụka pụtara anyị kwuru maka mbido mbido ọgụ na mbido um, ike steeti na OAU na ife ndị ọzọ o nwere ụbọchị Mọnde ga-abụ June 1 Mm-hmm. na June 1 1969 ya 51 years ago ka n'obodo a na-akpọ ahịara ka onye na-afụ maka Biafra kwụ Emeka Ọdụmegwu yelụ kọwalụ ebumnobi Biafra na etu a ga-esi wee chịkọta a na-akpọ ya ahịara declaration mm. oge ụfọdụ ọ na-ewute m na ndị be anyị na-ejekwa megasị ife ife dogolo anya ife akpagolo mbụ dozie ọfụma kpakwa ya n'isi ife a ndị gọvanọ mere gosi na egwu arọ na ndị nkata ike ha ghọtara ihe ha na-eme maka ọ bụrụ na ha ghọtara enwere road map ahịara declaration mhm. ole anya okwu ya bụrụ ife inido dictionary na asụrụ ya ka ọ bụrụ mgbomgbo oyibo ọ kọwalụ ife wee ebumnobi na ọ bụzie na esi na nchekwaba ichekwaba ndị a na-egbusi wee bido obodo nekwa ka a ga-esi ọ kọwara ife niile odo anya etu a ga-esi wee mee zụọ afịa etu a ga-esi wee dozie obodo etu a ga-esi wee mee maka iche obodo etu a ga-esi wee kụziere ụmụazị akwụkwọ ebe a ga-etinye isi ife kedu ife ndị Igbo na-achọ na-abụrọ inekwa anya o nwekwa na ofu akụkọ ka ndị ka na ka ndị Izrel adọọlụ n'anya mgbe ha ji nata hmm. Ezra Joshua Zerubabel ka a na-achịghasịzi ife ha fụlụ ka ha natalụ na achịgasị akwụkwọ ha wee fụ akwụkwọ iwu hmm. Ezra wee gụọ ya wee tie oo ife a na-achọ na uko enu dị na ewee kpọọ mmadụ niile wee gụọ ya mmadụ niile na-eti oge erugo ndị Igbo ga-ene anya sị kedu ife a akwaghasịrị ka anyị nee anya na ya mmalụ ife dịgasị na ya ofu n'ime ife dị na ya wụ ahịara dị ọ ya wụ ihe nwa amaala anyị Chinua Achebe dere e ya maka na ndị soro wepụ chepụta echiche ịnọ na ahịara deklarashọn ahụ otu n'ime ka Chinua Achebe mm-hmm. na mmadụ dịka um, Emmanuel Obiechina Obiechina mmadụ dịka prọfesọ Chieka Ifemesịa mhm. mhm. ọnwụ ndị a bụ ndị wepụtara echiche niile ịnọ na ahịara deklarashọn ka a na-ekwu ihe a a sị akụzikwala histri akụzikwala ka mana ha na-akụzi social studies mm. mhm. ah. eh, gịnị mere na anaghị agụ ihe edere n'ahịa na deklarashọn ọ bụrụ na agụọ ya na histri agụọ ya na literature ma agụọ ya na literature agụọ ya na na social studies mm. ịbịa na ihe na-akpọ spen. the State Primary Education Board hmm. ihe nwere ihe a na-akpọ what we call National Statement on Primary Education steeti hmm. ọ bụla na-eji aka ha wepụta kurikulum nke at the junior secondary level hmm. naanị ihe nwere national curriculum wu SS1 ruo na SS3 ọ pụtara na ị ga-ebu ụzọ chewa mgbe ndị ugwu bịara gwa anyị si kụziere na ụmụ ụnụ ihe gbasara ahịara declaration ihe na-eche m echiche ihe na-ewute mana ana m ajụ ndị ebe anyị ọtụtụ oge ana m ahụ ụmụ Igbo anyị na-agụ akwụkwọ ndị na-agụ histri ndị na-agụ nke a na-agụ nke ọzọ si ha ụna anyị ka na-ede ịgba mkpụ Ihe ala onwe asịkwa na o nwere ihe jọgburu onwe ya na-ịmụta ihe gbasara omenala ịgba mkpụ mana isiokwu ịbụrụ onye na-agụ ihe gbasara histri historia anyị agụọ na gbasara the Nigerian military history emee na nchọpụta na research nọ n'elu ya ya ihe a maazị Okechukwu mm-hmm. enwa na-ekwu ihe gbasara ahịara ahịara ndị niile gụrụ akwụkwọ jee were ezoghị ezo ije Google ije na Google bụ mhm. wepụta ya gụọ na ya ka o doo anyị anya nakwa izu ụka ole ma ole nwanne gị nwoke Kris ụkọchukwu kpọrọ m sị na mbịa kwa okwu ihe m jiri bido okwu m wu ndị Igbo gịnị ka anyị chọrọ na-asị mhm. onye na-amaghị ebe mmiri bidoro mawa ya mmiri ahụ kọọ ya gịnị bụ na anyị ga-apụta na WhatsApp na Facebook anyị na-agba ịgba ọnụ ụmụ Igbo gụchara akwụkwọ anyị na-agba egbe ọnụ hmm. anyị ga-eme nke anyị ga-eme na nke anyị na-agaghị eme ma ihe ndị ga-enyere anyị aka n'ọcha were okwukwu ihe gbasara Ezra na na-ekwu ya na ihe a na-achọ n'okwu elu na okwu ala mana ihe na-enye anyị nsogbu ugbu a bụ na ndị na-achị ndị nwa akpọrọ ndị gọvanọ ịgụrụ akwụkwọ ọwụhụ hmm. ụzọ e nwere ihe dị iche ile anya n'oge Michael ọkpara ahụ n'oge Sam Mbakwe ha na ji nwa obodo hmm. maka ha ndị gụrụ akwụkwọ maara ihe gbasara histrị maara ihe gbasara ntọala obodo mm-hmm. ihe eji achị obodo abụghị abụghị ịnọnye na pilot one ewere siren line anaghị were 20 ụgbọala ruru iri abụọ na ọma mechie bọda soro ndị ndị nche nọrọ na-achọ ndị ga-agafeta na-achọ ndị ga-agafe ọwụ ya ka esi achị kedu echiche anyị ahụ ihe na-eme ka ala Igbo dị mma anọ ọwụ anya mara banyere ya mm. ya ka anyị na-ekwu ihe ugbu a ya ka anyị na-ekwu ihe mgbe anyị na-ekwu okwu mee 29 mee 30 ka a ka hmm. na-ekwu ya jun 1 na ha abịa n'izu ụka na-abịa abịa abalị ole ma hmm. ole abalị atọ ma ụwa nọ na-abịa abịa nke ahụ bụrụkwa anọda important hmm. anniversary maka na a na-ekwu jun 1st ahịara declaration ife ị ga-ajụ bụ kedu ife mba ụwa na mba ife ojukwu na ndị guidance council bụ ndị ọrọpụta wee na-asịba ha jee nene na n'azụ na ebe anyị nọ na n'iru na-asị ọ bụrụ na anọgide ọgụ anyị na-anọ na Chukwu nyela anyị aka anyị nọla onwe anyị kedu ụdị obodo anyị ga-abụ what they were talking about bụ at the core of what is called black consciousness. mba ụwa niile ndị ojii niile nọ ebe niile na-enekwasị Biafra na-asị na ndị agha abụ ndị Afrịka izizi ga-ewelite isi wee bụrụ mba a ga-eji nyanwe isi n'Afrịka ọtụtụ ndị ọcha na-akụla anyị aka ihe kpatara otu nwoke akwụkwọ si in mhm. Biafra Africa mhm. Mhm. mana dị na-ajụ ị ga-anụ ebumnobi ma olileanya ọtụtụ ndị ojii ma ndị bi na mba ofesi Amerịka na mba si Naijiria ebe fa na-ene anya na-asị kedu mgbe ndị isi ojii ga-enwere onwefa maka na ife dịka nwanne ya bụkwa ga-efu nsogbu ọgba aghara a na-enwe na Amerịka mma achọ ka anyị gbanye ọnụ tupu anyị emechie mhm. mana tupu anyị elue na nke ka anyị chigha azụ na mee 27 elotere m dịka nwata mgbe anyị nọ na anyị na-agụ akwụkwọ nke ndị elementrị na a na-apụta asị anyị na gowan tinyelu children's day mhm. ụbọchị eh, mee eh, ụbọchị Ibu igbo na asaa anyị na-eji eje na-eme parade na-eme mhm. ofu ife m na-elote ọfụma elotere na m ụbọchị m ike ịchọpụta ụbọchị afọ gowanụ bịalụ ala aghabe mana mma nọ na 1971 anọ m na elementịrị 3 mgbe afọ ewepụtala ya akwụkwọ wepụta m ife eji ete ufie eji ete akwụkwọ anyị wee mee flagụ naijiria emesịa olu ụbọchị afọ nyanwụ nọ na open vehicle debe aka m ka ịnụ eze m anyị wee gụrụ egwu wee pụọ cheli ya anyị chekwa na anwụ velu elekere isii kedu ife anyị na-agụ na-egwu we salute you General Gowa great commander you are welcome hail Nigeria is a nation welcome welcome by the grace of God we are one. ọ bụrụ ukwe ndị Igbo eh, "Mụ amụrụ maọbụ ndị be anyị bụ ndị bụrụ ya bụ abụ mana na nwa ka ezila anyị anyị bụ ndị na-agụ ya bụ eh, ukwe bụ ụmụaka kwashọkọ kwụsịrị n'isi Mm-hmm. ọtụtụ n'ime ndị ọgbọ anyị nwụsịrị n'agha maka etu Gowon si wee kaa ndị Biafra agụụ obi wee kaa anya bụ nwoke dị ya nnọọ mma iwee kpọpụta ụmụaka Biafra nọọ ndị iji na-abịakọba na-eto ụmụaka inyero na ụmụaka ịfụrọ n'anya ụmụaka uche bụ na n'ike ka agha lie nnafa lie fa lie nnefa ya bụ mgbe o ji kedu ife melụ Gowon na ndị ya na ya na-achị mgbe agha bee maka ndị niile na fụ Naijiria ndị chiri bido na 1966 Julaị 29 wee lue kịta afọ mụ na unu na-akpa nkata fancha niile bụ ndị so wee nọgo Biafra maọbụ mgbe ndị amị na-achị maọbụ ndị nkịtị na-achị ọtụtụ n'ime ndị nọ na ya bụkwa ndị so n'ụsọ and ife atụmatụ ọbụla fa na-ewepụta ị ewere anya anya wee nene ya ịfụ na ọchịchị nchigbu mmegbu na ha ka na-anụ ya bụ ọgụ wee rue kịta kedu ife Gowon ji wee tie Mee 27 ka ọ bụrụ Children's Day kedu ife ọ na-ekpuchi njụọ ya etu ọzọ ị na-asị na Mee 27 a kwesịrọ ka ọ bụrụ Children's Day mm-hmm. n'ife maka na ụmụazị a na-asị na children's kedu ọ ndị anwụrọ na kwashiọkọ ka a na-eselebrate ka ọ ndị afụrụ agha n'ugwu Hausa ka ọ kedu ife gbasatalụ children's na May 27th na history Nigeria ị na-anya na history Nigeria ife na May 27th enwere nke ebu ụmụaka n'obi wee mee ya na ọ ka mma na ọ bụrụ na igwe onwe anyị eziokwu ka anyị kwuo ife May 27th kelu steeti na May 27 ọgụ na mmegbu na ntigbu ndị Igbo melụ na May 27 ọ bụrụ na ọ bụrụ ka e wee mechie ife ọjọọ melụ o nwekwara ike ọ na-eche nọọ etu a ka ọ ga-asị mee ya ewee merie ndị ife melụ obi mana ọ dị mma na anyị gwara onwe anyị eziokwu ada ekpu afọ ime aka ada abachido nsị aja wee na-eri um, o nwere ihe ọzọ m chọrọ ịtụnye ọnụ na nke ahụ na oge gọwon nka nọ n'ọchịchị ihe nwere ihe a na-akpọ unity school ugbu a na Naijiria ma ọkwa na ihe a na-akpọ federal gọọmenti colleges hmm. federal gọọmenti secondary schools ihe nwere oge ahụ bụ naanị atọ hmm. ya federal gọọmenti college Sokoto King's College Lagos na hmm. Queen's College gọwon si na na ọ gara Sokoto gaa na Federal Gọọment Kọleji hụ ka ụmụazị Naijiria nọ na-eme mmekọrịta ọ masị ya ọ sị na na-enweghị ngụbọ dị n'etiti ha ọ bụ ga onye abụ onye Igbo onye abụ onye Awụsa onye abụ onye Yoruba wee kpebie na a ga-ebido ihe mere eji akpọ ya yuniti School hmm. ọ otu aka ka esiri nwee dikri ejiri bido Federal Gọọmenti Kọleji. Hmm. ebumnuche ya bụ na Federal Gọọmenti Schools ndị a ga-abụ ebe ụlọ akwụkwọ gọọmenti ndị a ga-abụ ebe ụmụ naijiria si ebe ọbụla ha si ga-enwe ike bata nọkọta ọnụ bikọta ọnụ gwa akwụkwọ hmm. ọgwa n'otu otu aka ahụ ka o sikwara nwee dikri nke akpọrọ kpọrọ the NYSC dbido bido National Youth Corps Service hmm. esi m kwuo aga m asị na ihe nọ na ihe ndị bekee na-akpọ irony hmm. maka na mkpụrụ ụbọchị a mee 27 ahụ ka o mere ihe niile ndị o mere iji kewaa Naijiria ma bụrụzikwa ụbọchị ihe onwe ya wepụtara ka eji nye ụmụaka ụmụaka bido nwe ma nghọta ọhụrụ nke na ọbịanihu ọwụ ụmụazị ndị a bụ ndị ga-etocha bụrụ ndị ga-achị naijiria bịa bụrụ ndị nwere mmekọ site na mgbe ha bụ ụmụazị mana obiligbo mhm. ya ya ọchị n'ihe niile ahụ o mere ka anyị na-ekwu okwu ya taa atụmatụ niile ahụ enwe nke nwere isi Nigeria has never been more mhm. Mhm. ya wụ ihe ndị ụfọdụ na-akpọ kama ma ọ retribushọn ị nwere ike nwecha ezigbo atụmatụ nwechaa ezigbo mechecha mechechaa ya otu anyị ichiche ya ọ masị gị n'uche gị mana mhm. ihe ndị ọzọ ị tinyechara aka n'ime ha n'ikpeazụ gị dịzie ka onye ụkwụ ọrụ hichara aja ji were ụkwụ ọrụ ya kpasa aja mhm. Mhm. ya maka na nenenụ unity skuul afụ ị na-ekwu oluzienu mgbe a ga-arọpụta ndị ga-abịa <laughs> nwa Igbo bụrụ na enene akwụkwọ ike onwe narị otu narị na iri abụọ nke bụ ife ọ onwelu na ule elele ọya aba maka na ike na ife nke eji aba e abụọ na iri ofu narị na iri abụọ na ise mana onye si n'ugwu nwee ike ọ bụrụ iri abụọ na ise ka ọ nwee ọ nwee Mhm. so ifu na akpọrọ ndị bụ n'afọ 2017 n'afọ 2017 ụmụazị mhm. isi Imo steeti Abia steeti mhm. na Anambra steeti na Enugu ihe a ji abanye Yuniti skool 180 190 ndị isi kebi steeti ji 6 Taraba steeti na Nasarawa steeti ok so ịgwa m na ya bụ ife ifu mmegbu Mm. ifu mmegbu ekwe nke NYSC esom na ndị eh, mmasị na ọ bụrụ na mma ife mma kịta akaghị m ejebue maka na ekelu kaira wee pụta na Nsụka na arụ afọ ekele anyị ụzọ ịtọ kpọrọ ofu ụzọ kpoga Bauchi anyị lue na Bauchi ọ bụrụ sọsọ tụsa anyị ebe niile atụsa ezinụlọ kpote ndị ọzọ kpote ndị Igbo ndị ọzọ n'anya na General Hospital n'anya na ebe m ya bụ Youthcom bụ na Akaleri lokal gọọmenti mụwa bụ onye dibia Igbo dibịa oyibo izizi bịara ebe afọ sọsọ m nọ na lokal gọọmenti a niile nke a bụ 1986 a na-egeghị na ilue na ụlọ ọgwụ fa n'ugwu onwere onye si mgbada ana Igbo ma na ndị Yoruba ewe n'ọrụ ebe ahụ ọ bụrụ na fa ewere onye Hausa fa e ndị India na ndị Pakistan anyị gbasịa mbọ nke yutko uru ana ndị mba ndị ọzọ ya bụ nne na bauchi ọ bụrụ sọ ndị nọzi na-eme nrọrọ onwe fa na-eme klinik bụ ọ bụrụ na ọ bụ onye igbo ọ bụrụ onye ibibio ma ọ bụ onye efe ma ọ bụ onye yoruba ya bụ ndị bịara ọrụ yutko ịfụfụ na mmegbu dị ya ife ikwu dịka efife gọwanụ mgbe o ji wee bịa kee eh, tisa atụmatụ ndị ọwụwa anyanwụ bụ ndị Eastern region nwelụ kafa kpuka ike maka na ife Biafra bụ ọ dị mkpa na a na-akọwa maka na mgbe egbulu ndị Igbo bụe ndị East na May 29 gbukwa ka ọzọ na Julaị 29 gbukwa na Septemba 29 ndị ọwụwa anyanwụ were si onye ajụla ajụ ọ na ajụda onwe n'ọsọ osisi ka a ga-asị na a ga-egbu ọkwụrụ anyị wee sị mba ka anyị gbanata be anyị onye ọbụla wee mee gịnị gbaa ọsọ na agbara ọsọ na Lagos gbaa ọsọ na Abeokuta gbaa na na Akure gbaa na Makọdị gbaa n'ugwu ndị be anyị wee gbanatasịa wee sị n'ebe a ka anyị ba na nna anyị ka anyị chịkwazi obe anyị ka anyị nọrọ onwe anyị fama nọrọla onwe fa ka anyị nọrọla onwe anyị gọọmenti wee mee gịnị wee sị mba ndị na-agbalị izu wee gbakwalị ya hmm, ewee gbalị ya sị ka gịnị ka anyị ka etilie nyaba atụmatụ mhm. ka e wee nwee ike ka awa afọ anyị ncha nọ n'elu e, echila na ọkụ n'afọ bịazi ịfụ si na ebe ọ bụ na fe nwetago steeti nke ha ka anyị megịnị ka anyị pụọ ya bụ na ịma na. <laughs> ekwuo na onye ala sikwa na ya na ọ bụrụ na ya na ekwuka kama na ọya na-ekwu ọzọ agbakwe na ife aka ga-aka akụ erika so igbo na-ege anyị ntị anyị na ekene unu na-asị daalụ hmm, na unu gelụ ntị maka na akụkọ a dị mkpa ee eh, eh, mana anyị ga-asị ka ọ dị ọra n'ọfụ ụbọchị ntanụ ka anyị mee gịnị chụa na owele nchi